ụmụnne m n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo nyere ya nọ n'ebe ọ dị ukwuu aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezi nwanne na nwoke obi chukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site n'ime naijiria n'ime ụlọ ogwueru nke dị n'ime Ibadan na Ọyọ steeti ka ọma si eru unu nso n'oge dị ugbu a ka chineke gozie ọnọdụ anyị n'ọtụtụ a na mgbede mgbe ka ọ bụrụ ihe ngozi pụrụ iche na anyị n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme na ụbọchị nketa anyị ga-aga n'iru ọbụla dị ịtụgharị uche na inwe nghọta nke chineke dosara anyị n'ụbọchị nketa anyị ga-eleba anya na akwụkwọ ndị eze nke mbụ isi nke asatọ amaokwu nke iri ise na anọ wee ruo na amaokwu nke iri ise na asatọ ndị eze nke mbụ isi nke asatọ amaokwu nke iri ise na anọ wee ruo na amaokwu nke iri ise na asatọ First Kings chapter 8 verse 54 to 58 ọsị o ruo mgbe solomon kpebiri ekpere ekpebiri ekpere a niile na arịrịọ amara niile nye jehova na ọ n'iru o siri n'iru ebe ịchụ àjà jehova bilie site na igbu ikpere ya abụ n'ala ya abụọ n'ala sitekwa n'ime ka aka ya abụọ gbasaa n'ebe eluigwe dị o wee guzo were oke olu gọzie mkpokọta niile nke israel si onye agọziri ya agọzi ka Jehova bụ onye na-eworo ndị ya bụ israel izu ike dị ka ihe niile nke okwu si dị ọ dịghị otu okwu dapụrụ n'okwu ya niile dị mma ka o kwuru n'aka moses bụ uru ya ka jehova bụ chineke anyị nọnyere anyị dị ka ọ nọnyere nna anyị ha ka ọ ghara ịrapụ anyị ka ọ ghara kwa ịgbanarị anyị ka o wee wezụga obi ya ka ha bịakwute ya ije ije n'ụzọ ya niile na idebe ihe niile o nyere n'iwu na ụkpụrụ ya niile na ikpe ya niile ka o nyere nna anyị ha na iwu ka chineke were bere n'afọ ma ya gọzie okwu nke a ka onye anyị ghọta na ngozi pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị na ịga n'iru na ụbọchị nke ihe anyị ga-eji wee mere isi akụkọ anyị ga-abụ ụdị ekpere solomon ụdị ekpere nke solomon anyị ka na-aga n'iru ọbụla dị na um, okwu anyị mbụ ekpere usoro nke ekpere anyị na-ekperịta na kemgbe izu kemgbe ọnwa izu gara aga na nke sotere enyi anyị fụrụ maka ụdị ekpere nke hana izu nke gara aga anyị fụrụ ụdịrị ekpere nke abraham n'ụbọchị nketa la ụdịrị ekpere nke solomon ka anyị ga-eleba anya n'ihi na ihe ndị a niile na-egosi anyị ka chineke chọrọ ịtụpụta ihe pụrụ iche nakwa na ihe nghọta pụrụ iche anyị wee bụrụ ndị nke na-enwe mmeri n'oge niile ile anya ihe afụ na dịka anyị si wee kụwa na mbụ na ekpere bụ ụzọ anyị na chineke si enwe mkparịta ụka ekpere ndị nke kwere ekwe bụkwa n'ụzọ anyị si ayọ ike na ịyọ nzọpụta na ịyọ amara n'aka onye pụrụ ime ihe niile nke ya ka matacha abụta bụ na ekpere nke onye ezi omume ka chineke na-aza akwụkwọ nsọ mere ka anyị mata na ekpere nke onye ajọ omume bụ ihe arụ n'ihu chineke anyị ga-amata amata na tutu anyị a na-egbu ikpere n'ala ikpe ekpere na anyị ga-ebu ụzọ chọọ iru nke chineke bụrụ ndị ọgụrụ na ndị ezi omume site na gịnị n'ibugodi ụzọ nabata nwa ya jizọs kraịst onyinye nke o nyere n'efu ka anyị wee bụrụ ndị nke ga-afụ iru ọma nke chineke n'ihi na ọ bụrụ na anyị nabata onyinye nke o nyere n'efu bụ jizọs kraịst dịka onye nwanyị nzọpụta ya anyị ịmara na ekpere anyị ga-abụ ihe e anyị nara nke ọma n'ihi na ngwụcha ekpere anyị niile ga-abụ gịnị na aha jizọs kraịst o wee sị n'ihe ọbụla nke anyị na-ayọ n'aha ya na ọ ga-emere anyị ihe ọbụla nke anyị anyị kpetara wee tinye afa jizọs na chineke ya nara nke ọma na ịtọ ntọala nke a jizọs kraịst bụ aha nke chineke dị abụọ ọfụ ekpere anyị abụrụ ya nara nke ọma na ịga n'iru ụdịrị ekpere nke solomon anyị pụrụ na mgbe solomon rụchara bụ solomon bụ nwa nke david nwa nke eze david onye nke nnọchiri anya david dịka onye ọchịchị mgbe ọ rụsịrị ụlọ ukwu nke dị na jerusalem ebe a na-ekpere jehova na ebe bụ ọgbakọ na nzukọ niile nke ndị ndị israel ụmụ israel o wee bịa chụọ àja nke pụrụ iche na mgbe a na-emepe ọbụladị ụlọokwu a anyị fụrụ ka o si wee tọọ atụmatụ na ka o si wee tọọ ntọala ekpere ya wee bido na mbụ wee kọwaa ka chineke si were duru ndị ọbụladị site na obodo nke ha nọ na dịka uru n'ijipt wee bata n'ala nke ha chineke wee mere ha amara ha wee lụọ ọgụ onye ha mmeri n'isi ndị iro ha niile o wee nye ha ihe nketa nke o kwere ha nkwa ọbụladị site na bụ nna ha rute na Azik wee rute na Jekọb ha wee bụrụ ndị nke kpaghara ala nke ndị mba ọzọ o wee bụrụ ihe nketa ha mgbe ọ kọchara ihe ndị a niile mgbe ọ chụchasịrị aja ọ aja wee ọbụladị na ha ntọala niile nke iwu niile nke chineke nyere ha ọbụla na ọzara na ihe niile si n'aka moses o wee yụọ chineke si ka ọbụla dị ka mbụ um, obe um, nchụaja ati wee dị na ebe ụlọ ukwu ati wee dị onye ọbụla nke na-ekpe ekpere n'ụlọ nsọ a na ụlọ ukwu nke chineke ka chineke zaa ya ekpere onye ọbụla nke na-ayọ ayụyọ n'ụdị ọbụla ka chineke na ekpere ọbụla dị n'okpegide okpegide kpegide wee ruo mgbe ọ sịkwa na ọ bụdị na onye ọbụla nke nwekwara nne ọbụla dị na ọbụla ha mmehiọrọ mgbe ọbụla ha gburu ikpe n'ala chineke ya aza ha ekpe na agbaghara ha mee ha ọ bụrụgodị na onwe ka ha si wee mee ha wee bụrụ ndị nke esi n'ala nke a wepụ ma onye nke pụrụ apụ wee jee nọdụ na mba ọzọ otu mgbe ọ bụla o chiri iru ọbụla dị n'ụlọ nsọ nke a ka chineke zaa ekpere ọbụla dị onye ọbụla nke nọ na mkpa ọbụla n'ihe niile ọbụla dị ma ọbụgodị ndị nke na-abụ ndị nke Izrel ọgbugbu ikpere n'ala maka ebe anata ekpere efu na ụdị ekpere nke Solomon efu ka o si wee bido ekpere efu na o wedara onwe ya n'ala n'ihi na nke a bụ nke kachasị ị dịghị abịa n'ụzọ ekpere ma ibe ikpe kwuru ikpe ekpere n'iru chineke ị nwee mkpako ị na-afụli onwe elu ị na-akọwa ijikwa bụrụ onye nke bụrụ onye nke ọzọ maọbụ ọ iji na-afụli onwe elu nke ekpere abụ bụ iyi ebu ụzọ wedo onwe gị n'ala ifo asị na o wedoro onwe ya n'ala kpọọ isi n'ala gbasaa aka ya jiri onwe aka igosi chineke na obi niile dịkwa ọcha na-elekwa ka anyị niile ha na onwe ebe ọzọ ya nwere maọbụ ihe ike ọzọ na-adị ile anya na-efu na solomon mgbe ọ na-ekpe ekpere a solomon bụ eze izrel solomon nwere ihe akụ akụrụ ihe enwe enwe solomon nwere amamihe solomon nwebigara ihe oke mana ihe ndị a niile ọ wụsara n'akụkụ wee kpọọ isi ala wee gbasa onwe ya n'ekpere wee sekpuo n'ala kpuo ikpere n'ala iji wee gosi gị na ndị igbo si na ọ bụ n'ikpere ala ka nwa ewu ji aṅụ nne ya ara ka o wee bụ gịnị ka o wee nata ike n'aka onye ka ya ike n'ihi na ihe abụghị ekpere bụ fụ mkpa ọ dị mgbe ọbụla ị chọrọ ikpe ekpere ka iwedo onwe n'ala karịsịa n'ihi na ị chọrọ ihe ọ taa n'aka onye ka gị ike ịchọrọ ihe taa n'aka onye nzọpụta ịchọrọ ịghọta ihe n'aka onye kere ụwa niile n'uju ya onye nwe ụwa niile n'uju ya juba na oche eze ya mgbe dum ọ dịghị ada ada ọ dịghị aka nka ọ dịghịkwanye agharịpụ ọ bụghị mmadụ nke ụwa mgbe ọbụla ị nọ n'ebe ekpere mata na chineke ya azaghị ekpere ele anya efu na solomon si na na o nkwa ọbụla nkwa niile nke chineke kwere ụmụ israel ọbụla dị site n'aka moses wee ruo n'ogide ugbu a ọ sị na o nke dara n'ala na ha ncha niile ka chineke mezuru o nwere nkwa chineke kwere gị n'arọ a mata na ọ ya bịa na mmezu naanị desi ike na ekpere naanị bụrụ onye ya bịara n'obi abụọ maọbụ ka n'obi ile azụ maọbụ ka n'ịsọ ngọngọ mata amata na nkwa ọbụla nke chineke kwere gị ga-abịa na mmezu nke kachasị nke ị ga-amata na onye ahụ malitere ezi ọrụ n'ime gị ga-arụgide ruo ọgwụgwụ lee ka solomon si kpee gwa chineke na ya maara na onye kwesịrị ntụkwasị obi ka ọ bụ kwesịbigo oke ọ matara ihe ndị a maka gịnị obi ya dị ọcha n'ebe chineke nọ obi gị ọ dị ọcha n'ebe chineke nọ gị na-ege ntị gị na-anụ okwu a ị nabatagwo jizọs kraịst dịka onye nwere nzọpụta gị ọ bụrụ na ị nwetabeghị jizọs dịka onye nwere nzọpụta gị taa bụ ụbọchị nke gị ebe a ga-ebugodo ụzọ nta ntọala wee malite njem gị hulata isi n'ebe ọ bụla n'oge dị ugbu a si chineke ya mere gị ebere na gụọ gị dịka onye ezi omume ka ọ kagbuo afa gị na akwụkwọ nke ọnwụ na akwụkwọ nke mbibi ka o deba afa ya n'akwụkwọ nke ndụ jizọs kraịst na ọ bụrụ amụghị na eji amụ mmadụ ọzọ ka onye ahụ wekịta oke na alaeze eluigwe amụghị gị ọzọ ga-ekpere chineke onye nwaanyị pụrụ ime ihe niile lee ndị oru gị ndị nke welatara isi ọbụla dị nabata kraịst jizọs dịka onye nwaanyị nzọpụta ha mere ha ebere deba afa ha n'akwụkwọ nke ndụ kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ ka ha bụ ndị nke ya eketa oke na alaeze eluigwe dịka o kwesị n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen matani na olu a na abịaranụ site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry onye nwe akụkọ mgbaama ama ọ ajụjụ unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ 08132900111 ka udo nke Chineke kachasị donye dịrị ọnụ n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst onye nwe amen